Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com — ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com. na-arụ n'ọrụ anyị ga-enwe mmeri na-arụ n'ọrụ anyị ga-enwe mmeri na-arụ n'ọrụ anyị ga-enwe mmeri na-arụ n'ọrụ anyị ga-enwe mmeri jisi ike n'ọrụ anyị ga-enwe mmeri na-arụ n'ọrụ anyị ga-enwe mmeri na-arụ n'ọrụ anyị ga-enwe mmeri na-arụ n'ọrụ ojisi ike n'ọrụ anyị ga-enwe mmeri n'arụ n'ọrụ anyị ga-enwe mmeri n'arụ n'ọrụ anyị ga-enwe mmeri n'arụ n'ọrụ isi ike n'ọrụ anyị ga-enwe mmeri n'arụ n'ọrụ ọrụ ahụ nwere ụgwọ anyị ga-enwe mmeri n'arụ n'ọrụ anyị ga-enwe mmeri n'arụ n'ọrụ anyị ga-enwe mmeri n'arụ n'ọrụ ojisi ike n'ọrụ anyị ga-enwe mmeri n'arụ n'ọrụ ụmụ igbo ndị ndozi ọdịnala ekene ụnụ anyị si ka udo dịrị ụnụ n'ụbọchị nke taa na anyị gbawo ndị ndozi ọdịnala igbo onwezighị ndị ọzọ na-edozi edozi anyị wụ ndị ndozi ka anyị bịara anyị emebeghị eme nwanne a na-akọ ugbo ịkọsi ugbo ihe ịkọ n'ubi wee ruo iwe jee wepụta ya wee bife iribe ya ị ga-eje wepụta bife iribe mana anyị magonu sometimes some people ga-abịa ọ makwa na mara ihe ọ na-eme jos ka ọ bụrụ na ọ na-eme ọ bụghị otu ka esi eme ya anyị nwawo ndị ndozi ọdịnala igbo wee sị na igbo ga-apụrịrị ndụ ọkwa iwuru igbo igbo ga-apụ ndụ maka na ụmụazị ka anyị chọrọ ụmụazị a mụrụ ọfụrụ nna ha ihe anyị ga-eme bụ itren dia fada trenin ka a na-eme dia fada mana ụmụaka bụ ihe anyị chọrọ maka na ọnya ka eji apịara mmọnwụ ọmụ a na-apịara mmọnwụ ọmụ ya ọmụ na adị enwere ihe mmọnwụ ji eso ọmụ na-achịrịgodị nka nsa afọ na mgbadụ na-akpọ na-arụ n'ọrụ ga-enwe mmeri na-arụ n'ọrụ anyị ga-enwe mmeri ụmụ Igbo ihe m na-ekwu bụ na ọ bụrụ na ị mara ihe ndozi ọdịnala bịara ị ga-eje na-akpọ champen na-akpọ champen maka ndị na-akpọ champen na-enanya ka ngwa ụlọ ihe ọ kwefuru ndozi ọdịnala n'ụwata ụwa gị n'ụwata ụwa gị ị gaghị eme ya experience again maka kwefuru ụnyaahụ enweghị ike ihe ọ bụla anyị mere taa emeela ya ọ ga-ana ịbụ na ama ihe mere ndị Igbo ji ete mmanya kedu ihe ndị Igbo ji arụ ete kwa ịhụrụ ete aha a na-eji arị enu kedu ihe e ete aha nwere ihe ọrụ? kedu ihe ndị Igbo ji eji ete arị enu kedu ihe mere ndị Igbo ji eji ete arị enu nkwụ gịnị bụ nkwụ gịnị bụ ọmụ nkwụ ọmụ akwụ m chere akị igwu akwụ ihe niile awụcha a doctrine ọwa a book but ya ihe mere anyị ji wee daa mba because na ya mọrọ distance ka m na-agwa unu nke bụ eziokwu life and direct ịma why Jesus Christ ji wee wụrụ gị chukwu Jesus Christ was invented control ndị nkịtị because ihe a na-akpa security surveillance jee jụọ go and ask ka ihe a na-akpọ this man Constantinopus ask him it was invented purposely and ihe so onye ọbụla na-asị na Jesus Christ or Bible abụrụ eziokwu you are victim because the reason why this book and this Christ is to control and is working so ka ihe mere ọbụla eziokwu gịnị mere a lie if is working what is the purpose is working why is it a lie i want to know if the purpose emere eh, na-arụ ọrụ then ka emere lie ọ bụghị ejighị eje n'igwe ihe mere to control the spirit and it is working so what makes it a lie achọrọ m ịma ka e ndị isi ojii hmm, ka e hụrụ ndị be anyị a ga-agba ha ise a n'anya everything na-adịrị ha easy is everything easy to them nna achọrọ m ka anyị nwetagodo ihe bụ nkwụ ọ nkwụ anụ a na-ete chukwu chukwu what chukwu does have to do with ukwu ukwu ukwu okwuru na hip n'ukwu anụ ka amụ dị ebe a ka ọ dị. dị nwee problem n'ukwu ị gaghị aganwe ije ọkwụrụ mana nwee problem n'ukwu na ya hip cannot work kedu ihe mere ụmụ anyị ji wee nwee too much hip gịnị bụ ukwu ka ihe chukwu na ukwu na-eje because ukwu na ukwu bụ ofu ihe ugwu based on the land ukwu based on the person igwe based on the matter igwe ukwu and ugwu the same thing but all depend ziri na ihe ị na-ekwuzi iwe marịa ndị Igbo si na mmadụ n'ihi na egwe ntị ndị igbo sị na mmadụ na-amụ nwa ị na-amụ nwa kedu ihe ịmụ nwa na ịmụ mma na-eme kedu ihe ịmụ mma mmadụ ịmụ mma na ịmụ nwa na-eme that's why nna gị anaghị agwa gị you are bet birth because the problem bụ ị na-eyuzu bekee wee na-eche uche ị naghị eji igbo eche uche ọ sị gị sharpen the child ọ naghị asị gị ị na-amụ nwa because nna gị mara ị na-amụ nwa so we use practical moment to define language we speak. so ọ sị gị na-amụ nwa yes this nwa must be sharp is a metal unsharp metal so sharpen it then I use as giving birth but ọ bụrụ giving birth it's not giving birth it's sharp this child ọ bụ mma mma wụ beauty gịnị wụ beauty sharpness gịnị wụ sharpness mma dị nkọ mma dị nkọ o wee sị gị ịmụta nwa gị sharp nwa ya that's why iji wee anyị ji wee nwee klitoris ihe kọvara ya nwoke ji wee nwee amụ ihe kọvara ya ọ protection ọ chines because is unconstructed soul nya bụ ala is unconstructed soul that is what wee kọtụọ ya nkọtụ akọtụrụ ya is sensibility sensitivity ihe ọ gwara gị wụ has destiny dị all your heart dị is a symbol of unconstructed soul because why there is air which is mental there is fluid which is the sperm and there is you which is the matter you know na the third program you must go the same process you must go the same process matter mean something that will be exploded that's why you about knockout na christmas the knockout na agbara Christmas because Christmas is the fourth month March April May June that is second July August September that is third September October November December that is fourth knockout ị na-agbara December ọ bụ ojii ahụ ị na-awa December ojii ahụ ị na-awa that is what knockout means ọ ya ka a na-afụ ọja ọja ha na-afụ afụ because ị na-afụ dị oja you are burning the carbon the same thing that candle ahụ ịfụ n'ụlọ ụka symbolizes ọja anyị na-egbu so ụmụ ibe before abraham jesus was ọnwụ na ịmara the reason why there is bible in the church ịmara reason why there is jesus christ image of christ in the church then how can you sell omenani to your people if you don't know that this thing is to control the spirit if you don't know it then what is your intention what is your intention you just want to do something you don't know make no sense it makes no sense because the spirit is uncultivated there is only three levels here order law and the constitution that is what they called patriarch patriarch triarchy means three that is order law and the constitution that is what governs the mind of human being this is psychology chineke meanre psychodynamic eke ima why because eke ike isi ikesia isi within some years some days ịtọ dị isi efu ya na dat isi ga ha remain like that because na eke anaghị anaghị ata mmadụ jụọ na-emewo ọ ga-esquiz gị to give you shape aka ji okpe ya chineke chi and eke chi wu cycle onwere direction so eke aha give it shape psychodynamic so before everything for the science is what taken from your land bible is our omenala igbo so because na that's why everything for na onwere mgbe onwere mgbe mmiri pụtara sị gị n'afọ ya water have you ever hear that mmiri water say my name is water call me water then why do you believe that god is his name is god so why do you believe that jesus christ name is jesus christ ime krist onwere onwere mgbe ọkụ pụtara sị gị na afia of fire have you have you heard that before no then why do you believe these things these things are definition of psychodynamic if you don't know how these psychodynamics move what are you going to sell to your people not my children It, because you are propagating another useless generation you are propagating another unqualified generation that will cry tomorrow come and save me come and save me they will go back again to church jesus to save them because jesus for jesus is real but for is for control so either you are here or you are there either you are or you are not so if you are not jesus christ become your savior that's why then aji say gị if you baptize you don't need jesus ọ bụ mụ then say if you baptize you don't need jesus then say it in their book why because when you baptize you become the master you don't need jesus because jesus bụ ndị nkịtị and ọnwụ na usoro ndozi ọdịnala nwanne jesus will be in your mind because if not isi na oke isi na okeke pụọ eje na you will still cycling because you never vomit what you eat ihe iriri igbobeghie nwanne ihe iriri igbobeghie because ụnụ ama ha na ihe ahụ codification ụnụ ama ihe na-akpọ decoder decoder ihe ụnụ na-eyuzi a watch tv ọwụ codification ka na-akpa codified instrument so this religion with codification is coded so ọwụ na if you don't know how these things work nwanne ọsọ gị isi na ị naghị ejezi ụka you are in there ị ka nọ ebe ahụ si ma eyi uzukwere ndozi ọdịnala to format you when we deformat you deformat ya gị format ya gị wepụzie dati jizọs tinyezie gị omenala igbo n'ime nwanne isikwa na iburukwa jizọs gaga na-eme omenala ịmara ihe ị na-akọ ịmara ihe ị na-akọ because inside one computer there is no how ị nwere ike ime you can never leave a program inside computer running another program on top of a program how would that work how can you run a program on top of a program it will not work that's why you become confused person in online that's why oh, nwanne nekwe na anya ka ngwa unu nke bụ eziokwu ihe merenụ nna anyị ji wee debere anyị nkwụ bụ na kefụrụ nkwụ ahụ n'ebe ahụ ịtọpee nkwụ ukwu nkwụ aha n'ebe ahụ I tell ọ ga-eju 100 pages of book pages ịtọpee nkwụ because why nkwụ aha bụ mmanya ngwọ mmanya nkwụ a na-aṅụ aṅụ o nwere nke a na-akpọ ngwọ ma nwere ihe mba agaghị eje na side because anyị jee dia na ndị na-eburu eburu ka mebisie ji okwu akwụ nọ ebe ahụ mmanụ dị n'akwụ a ịgụ nkwụ kedu ihe mere eji eme pam sunday onye isi na ba na-asị asị why must they do pam sunday kedu ihe ndị na-echi mmọnwụ ji apịara mmọnwụ ọmụ na anị why ọ ga-eji ebe pịa dị ọmụ mmọnwụ ahụ esoro ya because we know exactly what we are saying ọpịa dị ọmụ na anị mmọnwụ esoro ya why because there is a reason for that nature does not hide anything nature enwere ihe ọ na-ezo ezo n'ụwa never everything is open in black and white but the problem is that we are not ready because when the children or student is ready the master will appear I had ready that is why anyị na-ebe akwa nwanne <laughs> because we don't know natural law kedu agụ gị nwere agụ nọ n'ime ọhịa kedu ihe ewu mere agụ kedu ihe ewu aha mere agụ aha agụ aha ji chụwa ya jidie dosa ya why that is natural law because he is hungry agụụ na-agụ ya ndị ihe bụ ihe ọ na-eri o nwere this hunting teeth because nature demonstrate themselves in many ways everything is spirit not human being because ihe iji eche uche mental you use mental to think not body you use mental to think so that means his spirit is what you use to think so ọ bụrụ na ị nwere a program that run inside your brain nwanne onye nkịtị ka onye nkịtị ka and today ndị be anyị na-arụ ọnụ under this religious program nsogbu adịrọ ị nwere nsogbu ndozi ọdịnala nwere your medicament ndozi ọdịnala have your medicament but cool down isi jụọ gị oyi nwee isi oyi nwanne cool down anya bere ebe ime love love anya ihe nwanne ka ka m na eziokwu obodo ahụ nụ na nakpa afrịka out of chaos come order everything in this life must decay before them born a new life that is why nwa amụrụ ọfụrụ ịfụrụ na eze eze ọchị ịpụ eze ọ na-adụpu ọdụpuo that place ọpụta that means is giving a new creation nwa ha na-ebe akwa isi ọwụwa na-awa ya ahụ ọkụ na ahụ ya ka ihe na-eme n'afrịka today ahụ ọkụ na ahụ afrịka isi ọwụwa na awa ya africa is making a new creation so africa is decaying to give birth to a new life it must problem if we are not ready to handle the new child that is the problem not decay the problem is if we are not ready to have the new birth because africa is going to give a new birth by 2022 this new birth if we do not handle the new birth that is the problem onwebeghị ya for now we have never seen anything yet africa will be disintegrated yes can you manage it ọwụ na ya prepare ha for tomorrow inwe anwa akwụrụ nonsense bi ebe nnọ iruo m nso nwanne m bụrụ otu a aja m gị isi n'ọnụ jaa nja gị like idis impus oge egwu m gị aka n'anya ngwa gị na ka anyị na-eme ebe a kwadowe onwe gị prepare yourself for tomorrow na onye nkịtị enweghị ọnụ onye nkịtị even atom natural element it stupid element natural element it useless element prepare yourself for tomorrow tomorrow is coming prepare yourself for today for tomorrow isi chọrọ iwe onye nkịtị eh, kedu ebe eji onye nkịta anyị isi onye anyị isi nwanne ị gaghị edozi nwaanyị igbo you cannot shut up you cannot how can you do it how how you have to first of all lay a foundation of ideology that will control the mind then the mind will take care of itself if you don have mind where are you going ịma your mind mind enwere mgbe ọ fụgara afịa mind so but do you understand the definition what makes them call it mind do you understand that is the question ndị igbo jụọ onwe na ajụjụ the problem is not life the problem is the particles of life all the whole names you see in the laboratory in the, in the hospital onwere nke exist is based on understanding if you study this thing understand them you can give it any name tell people them believe it ọ about what they call it is about their position what they do ihe a na-ekwu maka ya nwa bekee si gị na god god god naanị igbo ọ bụghị ya kwuru anyị si ọ amadioha anyị si ọchukwu anyị si ọ anyị si ekwensu why did you call them gods because you cannot understand them if you use that language you must understand what makes amadi oha why is it called amadi oha what is the elemental forces that make this amadi oha what is their vibration level of what wavelength chukwu why did this call chukwu kedu ihe ukwu na-eme ebe ahụ ukwu na chi ahụ what is their combination why is it called so chineke nke ihe chi na eke na-eme together why is it called so ọwụ study ka a na-akpọ ya without time theory there will be nothing like western science always study a thing then we see their elemental forces and behavior then we begin to apply them combine them compose them make it a reality ọ bụ ihe nna nna gị mere isi na-eji ime omenala iji eji ime ọdịnala ee nke nwa na-ekwugheri ka ndị isi adịghị mma na ụmụ ibe ebidoro m ihe ala e enwere ebe m chọrọ ije mana mpụta ọ bụrụ na m n'oge anyị ga-akọntinu dis program because dis program nke taa aga m awụ ya ndebe anyị ka akpụkpa wa waa unu apụkwana we are coming back ka m jee mee ofu ihe anụ m abịa don't go away we will right back